nye ya nwoke ego kịta ọfọzịa 5000 so so na-adịgwa oko ya dada kata aka nwa isi na-eriju ọnụ mkpa mkpebi na-achọ igwe enyi ọzọ gbatụrụ obodo dịka ebe ihe gadịka ịdị iru na atọ ga ama ikolobịa oyibo alụ ya na-asọ mgbalị gadịka iti n'ụwa tali ụbatụ ụbatụ mmiri zoo na-agba agba ma okwurokwu ini na gbakwa okwu okwu mmiri malị n'ibi ya mere m ka njewere onwe m na-akwanụ ume ka eji ahụ ọkụ ọma ala ihuru eziokwu odogwu dike na ọdịgwa adado atụrụ m aja ọgwụ ọgbọgbọ ji igbo onye mere ibe atụrụ aja ebe a na atụrụ m ana ebe ọgwụ ọnụgodo ọ bụ nke ọgodo onye na ọbụ ehuru ihuru ebi na-achụkwa na igwe enyi ọzọ akata ka nwa m isi na-eriju ọnụ ikolobia oyibo ahịa izegho na-edị na ibi na-emelụ m kedu ibe m ma emelụ nke emelụ alụsị gbana gbanụ na ụbịa na-erikwe n'ego akpa ntị ọ bụrụ eziokwu ike kene onye ọmara ike ama agwụnye bụ onye daalụ ebe isi weta nyere akwụkwọ mma adịghị na itechi ọ bụ ego nwoke ka m chere nwa ibe nke ọwa ọgwụ ego nchọ iji wekwụ dis man ụgwọ ọ na ọgwụ ka nwa ememe hei nna chukwekere riri onye onye kwa m ego onụnwa n'uju ọdọgwụ naanị igwe adado wọn bẹlẹ mbẹ wọn bẹlẹ mbẹ ma ayi ayi jia pa ati sisan mun agbe wa gbi wa ma e y'a sikwa e y'a sikwa nkete nkete e y'a sikwa ibu china bẹ. Gbàgbé yìí náà ti gbé ọ̀sán lókùn yánú wálé yìí ẹ̀mẹ́lú mọ́.